learn how to invest let me tell you onye anwa lụta ụlọ inwe ike ka ya na-akpata ego enwe ndị bi tenant na duplex ee ife a na-emeghị n'isi tenant of course ndị a na-alụ duplex duplex e rent ọrụ ụmụ mmadụ ka a na-erent ya ndị a na-erent duplex ya nwa e? fe nwekwa ụlọ nke ha mmadụ alụọla duplex tinye rent ije kwụọ ụgwọ millions agbịla kaikai na ụbụlụ si na ịchọ gịnị achọrọ m ịnọsapụ arụ achọrọ m ịnọsapụ arụ you discover that even most of the rooms you don't enter most of the rooms ịnọsapụ arụ dịkwa mma mana nọsapụ arụ na na be nke gị spend your money n'ife nwee value ọ bụrụ ịchụta ego bụ isi na oyi emekwa gịnị one ka isi evutelu ụtụtụ n'ime anyị n'ebe a o kwesịghị otego ikwesị ịbụla landlord ụfọdụ enwere landed property at your age i want you to have the sense of real estate investment inweta ego jee n'obodo jebe na ụmụere na ndị otu ya ime ime na ilu ebe a ịgbala ebe a na-ele na 200,000 300,000 nwere ụfọdụ ya naanị at a if ife aṅụta n'ọnụ two days ya agba plot of land ime akwụkwọ ya chịrị ya mee gịnị debe a na-ada ahụ afịa ị na-eme etu a ị na-atụ ego ya nga this year ego a iji eje pati iji eje pari ego a iji eje agba awanta ịlọ save it tomorrow ihe na-asị thanks be to God thanks be to Father ebe mmụọ nsọ iwere ya neke ọba ebe onwe mgbe lara n'ọba 200,000 300,000 n'ebe nkwele ezu n'aka ebe ya enwe mgbe fa na-elesi ya na 100,000 150,000 ọ bụ ọkwa nọ n'anya nna nke ụnyaahụ were ego a ị na-ekpunye ụmụ nwanyị iwere ya ime gịnị invest ya nepụrụ ha anya maka na okoso ka ha bụ ana baper ana achọ na ya alekwasa n'ụkwụ alekwasa ya ona toy ọ na-atọ akpa ya na-agbada chaalụfa fa alekwasa ya ime eh, because your time is valuable you are made a na-ene etu anyị nọ some of you have entered the year of harvest you supposed to start harvesting to start harvesting one years is your year of harvest. E you can alone. It will build your, your own duplex is not difficult. Ọ bụrụ onye lụọ enwubele ya anya ọkụ. Have sense of management. Chai Fada Bemonso, message gị nke a ọ tọgbugo onwe ya. Ọkwụna ofulu meseji a Fada Be ya Fada Bemonso kwuru na vidiyo adịghị fụrụ now. Ọ bụghị asị. Some of our people na-eji because of fake life. ka e wee n'ihe a na-eme na ịfụ na your friend mere jesi ka ime nke gị kedu ka mmadụ ga-esi wee nọrụ ị nweghị ụlọ aka gị mmadụ alụọ duplex jee rentili ya some na-akwụcha 2 million 3 million 5 million some na-akwụ 7 million mont in eye na duplex ma ya bụ onye nwebekwa ụlọ nke aka ya ebe nke aka gị o onwekwa investment inwego dịka anything lande property ọ ga-abụ na tomorrow onwegoro gị ihe esi mee ego echi ụmụ gị pụta iche asị nọ nke a ka pafam nwere onwe some of ọ bụ na some of our old fathers here na for today onwe some of our fathers tude ọ bụ na fe nweghị ụlọ today mana afa agwago dị life fa bi mgbe fa dị yọng fa agwago nefasa agba olingo onefasa eje klọb onefasa ebu ụmụ nwaanyị na-ebu ịmata na ebe a ka nsogbu fasi ịmata na ọlaif a ka fa bilo bụ na falọpụta hụ anything preach no preach ya bụ try to invest ọ bụrụ na enweghị gị ji alụ ụlọ chụọ ana gbalụ ọ bụghị iwu ga-agba ana ọ bụghị ọ bụghị iwu ga-ejego n'ime taụnụ gbala ana ọ bụghị iwu ga-agba ana wọt 10 million ma 20 million first o nwere ana na-elechega 20 200,000 ọ bụ na apụta next two years time data na nwee ike dọbụ lụọ o nwere ana ọ bụ na igolo na inwe ike igo ya 500,000 this year in the five, next five years ile dị ana ị ga-eleta almost 5 million naira this message bụ about investment try and na name invest so many of you na be life of competition and then i compete with somebody kage and that is what na e dey i think about investment because ị na-achọ ka igo the latest iphone otu oyigo nwoke si wee go ị na-achọ ka igo ka inwe the latest car dịka oyigo nwoke ịchọ ka inwe the latest shoe dịka oyigo nwoke oyigo oke kpọrọ ya nwaanyị wee jee klọb ịchọ ka ịkpọ nke gị jee klọb ihe niile onye ọzọ mee ịchọ ka ime ya mana irube that ndị na-compete with enwego ụlọ some of them nwe company some of them today nwela molu acres of land but ngwa na oge na-achọ ka dị ka afa you are trying to compete with them faje club iche ije club faje vacation iche ije vacation faga dubai iche ga dubai mana ngwa na oge ị nwebeghị anything dị ka ihe ọ bụ na-apụta echi na-asị na achọghị afọ ọzọ gị ka gị wolu nke a wee jide aka na ka imela nwero so many people today so many of our fathers today o nwecha ndị ịfụnọcha 60 years now na-enweghị ụlọ today mana ndị a bụ ndị tọchị golo ezigbo ego aka mgbe fa dị yọng fa tọchị ga ego aka mana fa enweghị ike ji ya biko ọ bụgoro ụlọ fa alụpụtagoro kọtụ wọntị na-agbatụ ụlọ efụlọ kwefụlụ ụlọ kwefụlụ ana these two things bụ one of the biggest investment mmadụ eme ị nwere ike na-afịa as a common thing mana onye nwere ana na onye nwere ụlọ nọmata ka yesu si wee sieli gị ike yesu si wee sieli gị ike ị nwere hope nọmata ka ọnọdụ si wee tọọnụ against you ị ka nwere hope na na osi ike sie ike ọ bụla ofu a niile maọbụ onwe ka ọ bụla ụlọ itinye afọ sel and mara mmadụ na one good thing about landed property bụ na anyị golu 100,000 this year nwere ike pụta next year bụrụ 200,000 and anyị golu 100,000 enwere ike i e remain 100,000 ha ka chi na-efo ka na-etinye ego the more the place na develop the more a na gị na-etinye ego ya bụ one good thing about landed property mana igo moto ị nwere ike go new moto na ibuli agbada ka ije gbalụ fuel inwe accident ego nke a nakwa ka igolu moto a ị ga na-agba fuel steady na ọ ga na-ele ego gị steady mana igo a na kịta o nwere ihe dịka ili ego gị ọ ị ga na-echezi bụ ada na-eche ime invest na data na mmebi chọrọ ịlụ ịlụ something there ọ na ị ga-eli ele and ihe niile a bụ to your own game so biko nu meseji a teki ya chi ya meseji a ka ọ gaa viral bikos ihe a bụ ihe our youth kwesịrị dị na-anụ kịta ihe one of the things our youth kwesịrị dị na-ege ọ bụ ọsọ nsọ ka a ga-esiwe na-agba olingo na-emie na-enwerisi na social media daalụkwanụ